ndị biko ntị ụlọ ihe m chọrọ ikwu ka ihe m chọrọ ikwu lot of things n'ụtụtụ and since yesterday lot of things na-eme na this social media maka na mmanya mmanya ejiri ụgwọ ejiri ụgwọ I still stand my ground gwunu si na don't conclude on one person don't net game conclude on one person. I'm hitting on different different angles today because in my this video, I'm on a lot of paper man to puzzle one, but that, that is by the way. I have to tell you guys the truth and nothing but again the truth. i will keep saying it but when I, what i will not tolerate bụ na somebody na na na ị na-akpọ m onye because i refuse to side you or refuse i refuse to side you ka some mad dog or because I refuse to, to think the way you think. And because I think outside the box, I don't use emotion. And I don't use my, I don't allow my, my emotions to lead me. I use my brain to think. I use my brain in the sense that now, how can somebody in his right sense pụta my video is na atịrịtịrị na-akpọli ya poli na akpọli police polis maka na eji ya and you people buy to it before den abọnitewe okwu matayas ejikwa ịgba mmadụ egbe nke matayas nye nye nye nye nye ekwucha data okwu ahụ n'ụtụtụ I kept asking myself kedu ebe brain ndị be anyị nọ where is the brain of our people Ebonyi son na am directing this video to you this part of this video to you na because ese na na m na like mfu eziokwu anaghị m ekwu ya eziokwu which eziokwu will is coming from you ngwa abụọ n'iru abụọ which Ezeoku is coming from somebody who has faked his arrest two times on social media just to be popular. Which Ezeoku na-abịa from somebody who who who who, who is doing everything all all chọrọ n'ụwa just to make money. kedu ihe isiokwu na who is also the person calling Okongwu dibia ka adịbịa ka ewere m eke achaka mmụọ mgbe chaka mmụọ na-etend wee wee mee video because everything about you is saga saga saga is is akwele ọnya akwụghị ọrụ ọnya akwele ndị ọdịnala akwụghị ọrụ ndị omenala just like somebody like me now imam bịa now ebe asị m na ị na-achọ adreesị Matthias ka nye gị because I don't know it and you expect me ọna nna mara Matthias ka m bịa gwa gị something good about him I may not because na Amaramia. Knowing fully well that he is an enemy to the Christian body. Now, somebody like Ebonyi son now, onwere nwere eziokwu na-esi gị n'ọnụ apụta karịa ihe ijide nwanne gị nwoke imepe ọnụ gị si na akụziri mbụ nwanne gị nwoke agbara onye Ebonyi steeti ndị Ebonyi steeti bụ afụnụbeghị m somebody dị useless and stupid as onye Ebonyi dịka gị fubem somebody the stupid and oh, bụ na mmadụ amara everything about you is all about hatred you despise your brother even if not for one thing i keep saying it ọbụna akụza is from my village ọbụna akụ is from my village i will look for him and i will lie down and i will make sure i will protect him with everything i have if akụza is from my village if akụ is from my village go go go nwee connection ime itie i will make sure i use everything i have to promote to rebrand to protect his him his image his integrity because ah, emewe gịnị ah, egbue dike na mgbosi ọgụ mgbosi ihe ọgụ dapụtara achaba dike inye aka welu na-atọsasị nwanne gị na-adọ nwanne gị ka ịdọgbue ịpụtakwasị ee akwụsị my brother but he do ka o mee how do you want him to do how do you expect him to do igbele vidiyo mmadụ gbaa vidiyo nye gi as ebonyi saw na-ebu you yourself na kedu integrity ibe ịbịabịa George si na mmadụ audio billionaire afụgo m na ihe na-eme gị envy and jealousy envy and jealousy you want to be somebody ị na-alụbeghị ka ị bụrụ inwe level ị na-achọ ilu mana it hot system afọ nke isi recruit ndị mmadụ abịa na akparị m na live session It's so sad na onye ji fake account akpali m you want to be in my position ikwu okwu ka ndị mmadụ ga ntị but you don't, you don't have the ability to say it so you turn muzie that thing ahụ ikwu that clap ahụ kwesịrị dị na clapụrụ m for a job wedo you not turn it to, to hate say na echụbụ eh, onye that is exactly what you people are doing and the earlier you people remove sentiment aside the better for you go and watch all your videos about Ako Ebukobi, Zion, everything that has to do. You always stand to hate somebody. You have never seen something the truth will keep where. You have never seen it. If somebody like you can think in your heart, because I say, out of the abundance of the heart, the mouth to speak. And so as a man thinketh in his heart, so is he. Uh, if somebody like you can open your mouth, see, the see, see, see, see, see, see, see, see, see, see, see, nje Ebuka Obi nwere onye ọ tụwara ime eche ije medatin eme ya abọshọn nọọ na echejikwa aja ejụọ na pak dị involve in it ikwu ya na vidiyo ọ nwere ike bụrụ oge because mgbe dị okwu pụta ịbịa tọọ nụ asị na egwuregwu kwun na egwu na group but how can you in your right senses or because na ịdị so evil and wicked think of such thing n'obi gị think of such thing n'obi because ịmago na ọ na-efugo na ọ na-akụ obi gị dị nyụtala how can you such say such thing JPAC pụtasị m na ma anaghị ala ka ikwu eziokwu na mfu eziokwu na ma anaghị ala ka m esi pụta kwunyelụ where I'm thinking outside must everybody follow the same direction must everybody follow the same direction n'ihe mmadụ na-ekwu ekwu isi ebe na-eji ụgwọ si ji eji ekwu ụgwọ ịgbata ụgwọ ịgbagbata ụgwọ ahụ kịta anụnwa na ọ bụ ka bata soshal midia mgbe a ma akụ zayon ụra tatatata malite ya gbasịa na e weta na iji e eh, na ijikwa wee jide ụgwọ ijikwa wee mee nka weta demo is that how to do it enwe evidence the man dị oke bring your evidence ọnwa bring his evidence ngwa ọga eh, ekpego m gị na police station na ego anụnwa etee n'aka i want to use this but i like rom ka isi eje fine and good etebulu ya there mana na this man pụta social media what i expect you people to like okay nna ee eh, biko ọga imesina na vidio ọzọ ka mma aka isi chanel okwu anyị niile bụ ndị igbo ibe anyị that is why ji wee sị be at peace with all men because mgbe ihe niile mmadụ lue ka ị nwee ihe uye ji si onye ahụ na biko sorry iwe n'iwe ka i nwee iru ya ejisi mmadụ sọrọ iwe n'iwe epụtasi na nna eme ọ na na nna epolitikalize ihe nwana I always like to be ọ dịka nna side ọnya onye ọbụla mee ihe bụ ihe ọma ebe mbata ihe mpriz ya na omere ihe ọma mgbe sọpọt mgbe a na-ata gị ka ata na maka maka marriage gị ebreki ọp ebreki ọp I stood there so onye ọbụla sị ha aga aka marriage be ihe na marriage onye ihe onye tụtara ya fụrụ when people mocked you because na onye na onye na e, e, e, Ifeanyi Uba nwụrụ anwụ I stood there gwa ha sị ha no everybody should leave this young man si kwuo egodo okwu na mmadụ nwụrụ anwụ but it should be a lesson to you like mgbe m ended that video asị let it be a lesson to you na even people are are are are are rejoicing because na somebody na-enyere gị aka nwụrụ you should be in a better state ime gịnị iwithdraw onwe gị with some certain battles mana na ihe mee gị today those people will say ee eh, akwa onye na-enyere ya nka nwụna ka anyị ya ọ batago na trap ka anyị dogbuzie ya ka eziokwu karị nke ọya bụ ife eziokwu n'abalị nwanne gị kwuo ya ọ bụrụ na ị ma na gị na-akụzi anyị nwee problem na o nwere ihe chọrọ ịgbasa gị na nab you remove your man you remove your match you remove everything about you na na na anything gbasara ya When I'm wondering with some certain people are behind me on social media, you never see me talk, you never see me open my mouth. Now we are beginning to pay interest in this because now after drag you know Ebukobi, Akuza and maybe Afande Zion, Akuza and maybe Ebukobi on Elebitas. That is what begin to pay me so much because no na afiaru na drag about church in here, eh, can the church say, I refuse to bow down to that kind of sentimental pressure. I can't bow to it. nwoke ị nwere evidence gị bring bring everything to court ka okenye e nna eh, ọnaghọ dị ọsụkwa ya si jee court echi jee court next year the same bik aha ya ya akụza ya nke ha ya nya because I have never seen a businessman refund ego business ya business ka eme I have never seen ya anyị niile na-azụ ahịa bụrụ jee goo ihe na kọmputa village na sekiri ebuchi ya ta ya azụ ọ jee goo ihe na kọmputa village kwụnye ụgwọ ịkwụghị ụgwọ e, esi oke na ebinyego gị first set na second set na ebikwa unu na-enyechi ya m ego m na ihe anụnwa gaghị ọrụ onye e, e, ege gị ntị na datin that is where relationship comes in that is where relationship comes in because whatever money can buy relationship can pay for it but you people are not ready for this truth yet ọ bụrụ na gị na mmadụ dị na mma you refuse iwepụ all this side side talk because ezugokwuli ekwu na video ya si na this man has been going about contacting the enemies of this man ka e wee ma ihe o nwere ike ofu onye anyị nwere enye gị advice na e mee vidio post ya online anyị eshie ya ka e wee nwee ike call attention facebook doesn't pay money hapụkwanụ vidio ya maka very dark man nwere kwụsị internal investigation ya before post video mmadụ hapụnụ very dark man o nwere onye ahụ na-asịkpọ very dark man mee nke anụ fafafafa ahụ Vedak man emenwu ihe dị n'Ebuka Obi omenwu ihe dị at the end of the all of you niile onye everybody went at home cover their face in shame otu if na nwoke abaji akọt akụziri na asị oke eh, if ife na njigide 13 million mana nna ee eh, emele na emela na people ya aga nga let me tell you people the truth emele na emela na people ya aga nga because of this case people ya aga nga because of this case ọ bụrụ tata ọbụla echi ọ bụrụ tata ọbụla echi elue court for example this man nwere ike akụzi what if elue court akụzi ya nọ asị this man na eh, enwere product what of your money in my warehouse Akụzina neva deny na onye ri ego the man never deny na ngwa ahịa ebili adịrọ mma everything niile okwu na-aga mma eye eji na-ele mmadụ at the end of the day agbara na agbara na ụka bụkwara the same biko aka ya ahụ the same biko aka ya esekpu ya Akụzina ebiko aghafego ka ọ dị mana biko m ebele well this is what I was expecting you people mana ebilo saga agbalụ nke a agbawa onye okwu o nwere hụnụ kwakọta ka Akụzina nye unu ego because a very good ya na alaba ga-ego tv ya azụ ogo tv one container ọ gara ahịa adịnụdị and container esi nka ilecha nke ka ị ọzọ si bịa gị at the end of the day ọ na da tv agaghọrọ gị ya sị ndị lụchagoro da tv ha ji ebuli ya chọọ onye ha resịrị ya ị ha enwego ndị ọzọ ya elesi ya ka ị ha enwego ebe ahụ ha nọ n'onwe ihe ọzọ anyị ji ego mee ire ka ọtago zion sikwa this product on ground what will people do notu otu ikulu danyọ bụ ya si ya nwanne m nwoke biko nna anyị niile bụ ndị Igbo meelu m ebele ama m na m ego mana mee ebele if this man had listened to Ezugo from the beginning mgbe Ezugo kpọrọ ya na phone this thing shouldn't have gotten to this level mana ihe ọbụla unu chọrọ eme unu ewere na unu hate Christians na unu hate the person involved wee na-eme wee na-ekwu ihe unu na-ekwu nweke na gị na onye ahụ enwe problem why can't you people just stay at peace for once nhebuna udade because of echi because of echi everything on your busy social media war all the time bible says destroy you not because for there is a blessing in it this person has once made you happy this person has once been be somebody iketa again onye ameta again ma if not for once not not for two Man, the same you say no meta again ma the same you because the same person because bịa ah the mother na onye adị ọ mmadụ mewele gị ihe mechala gị if a time goes you people are falling and begin to fall out na withdraw onwe gị respect yourself from the conversation pụọla onwe gị pụọla onwe gị maka iche onye son that those your words all those your nasty nasty weight ikwucha na your video na everything niile eme you cannot you can ị nwere ike feature make ike fi na ị delete na video man you cannot feature ihe ikwuru ekwu because ikwu gị ha bụ na ikwu gị ya every word that goes out of your mouth have will no longer return because you, you, you have sent it out to do that is what the word is doing from your mouth because I know it's your brother man you should be ashamed of yourself to say that akwe from you is your brother and in ebu nwanne gị ibu na ọ bụrụ onye igbo na abụ nwanne gị nwoke ị ye. what you are supposed to be inheriting, what you are supposed to be meriting. If they say Nakoza Obo Nakoza Njego, why didn't he make ambassador J Park Governor Ezioku Skibo? Must you stand ambassadorship? Must you discuss anything ambassador? Skibo na Nagoya. Skibo Nalo that thing came out as a person or Bugwaku Nusununa. Even before this, no Akuzai and Akuzai Biko, do you have plans for me? Akuzai and say, go ahead and do what you want to do. Tomorrow, Louis Akuzai, if Akuzai want to work with Skibo, he can work with Skibo 101% because Skibo made himself available. And Skibo made sure that Naginime, in everything, he still maintained peace and relationship. We see people be in confusion all the time, problem here and there. onye m sị ka m gwa unu okwu anụ nwa unu kwu ụlọ some people kwe for this case mmadụ ya eje nga so that other people will learn ndị Igbo apụta iwere sentiment na-etinye ihe ihe ọbụla niile a na-eme how many bitters nọ n'ahịa Lagos how many bitters nọ n'ahịa Lagos o nwere ike onye na-aza Ebonyi na mmadụ nwere ike jee were bịa bịa bitters lụọ Ebonyi son bitters lewe na ha ewuzuo and sue that person mana somebody na-aza Zazu e ewere maka afia lụọ bitters na Lagos na-epromote ya and people are buying it if na ọ bụ na ọgụwa ị achọ ka the way esi na si onye ahụ n'omeela gị ihe ọjọọ anyị mara ihe anyị na-eme onwe anyị maka ịjakwa ifuru okwu a this talk is deeper than anything mmadụ kwuchara okwu what prompted Akuzzayi iji si na oyi ji polisi ịma na ihe ọ gwara ya ịma na o nwere ihe ọ gwara ya because na I can't believe na onye zụrụ ahịa come to you for imeta gị ma onye zụrụ azụ na asị na customer is always right ma onye zụrụ azụ ma onye azụrụ azụ everybody are doing the same thing to help each other ebibia zụma ha imere m ihe ọma mụ nwarịsị gị ahịa lesịrị gị mere gị ihe ọma because ile ya iyi enwe gị ngwa bịa golu m ya n'aka golu ya ka m wee nwee gị mbara onwe m uru what prompted police what prompted you to say na ị mana onwe nye na to gị ji n'azụ you have a business you could but our family issue but that is not what i want to discuss i want to let our people learn to think with our head god know.